know na na ya ekene unu ụmụ ibe anyị ekene unu anyị si udo dịrị ụnụ n'ụbọchị taa ụmụ ibe anyị ekenekwa ụnụ ọzọ anyị nwawo ndị ọdịnala ndị kwere n'ihe otu kwuru ndị ọdịnala igbo ndị kwere n'ihe otu ọdịnala kwuru anyị sị eso ọcha anyị nwawo ndị ọdịnala anyị bụ taa anyị sikwa udo dịrị ụnụ ebe ọbụla unu nọ udo dịrị ụnụ ụnụ bụ ndị ọdịnala udo dịrị ụnụ anyị ekene ụnụ anyị ekenesi ụnụ ike anyị bụ ndị ọdịnala anyị ekene ụnụ anyị bụ ụmụ ibe anyị si udo dịrị ụnụ ebe ọ bụla nọ n'ụbọchị taa ndị ọdịnala ụmụ igbo anyị si ka anyị wetara ụnụ ozi anyị si ka anyị wetara ụnụ ozi na ihe na-emezi anyị n'ụwa kịta ọgbara ozi aka a sịrị ihe na-emezi anyị ihe na-emezi anyị nwanne ọgbara ozi aka a na-ekwu otu ọ dịka anaghị ekwu ndị be anyị aghọtara ihe na-emenụ enwere ihe m tinyere ebe a enwere ihe m tinyere enwere ihe m ji wee tinye ihe ahụ and achọrọ e m ka ndị be anyị mara ihe na-eme anyị maka na mgbe iji ụlọ ọgwụ dọkịta mara ihe na-eme gị frọm mgbe ahụ e wee bidogobe ụlọ ọya a sịgodi m tupu anyị a na-ekwu anyị ga-ekenegodo eke kene orie kene afọ kene nkwụ kene ikwu kene ibe kene onye ukwu kene onye nta a sị m udo dịrị onye ọbụla ebe ọbụla ọ nọ ndị be anyị etinyere e ihe a ntinyere na Fesbuk em fada ahụ ntinye na-ekwu okwu aha ihe nji wee tinye fada ahụ bụ ọ bụ ihe unu na-afụ oge ọbụla ihe nji wee tinye fada ahụ ihe unu na-afụ oge ọbụla naanị Igbo a sị na ọ bụ ndị chọọchị nwụọ ụlọ akwụkwọ kwa eziokwu ndị chọọchị nwụọ ụlọ akwụkwọ ị na-ajụ m what is wrong with you ndị chọọchị nwụọ ụlọ akwụkwọ na Igbo Dennis Memorial Grammar School Christ the King College Comprehensive College kedu afa ha start dem. them start them na-agụ ha nna nwanne cheki enu enu ọ bụrụ na ndị ụka nwe ụlọ akwụkwọ kedu ihe a kụziri gị what are they going to teach you ọ bụrụ ndị ụka nwe ụlọ akwụkwọ a na-agụ na ndị ọcha esego mapụ ha esego de <laughs> anyị ga-abụ ancestors 500 years time gwa m history tell me the history tell me what the history will be i want to know naanị igbo ndị ọchọọchị nwee ụlọ akwụkwọ ọgwụrụ fụrụ fada ka ihe fada ya agwa ụmụazị ahụ kedu ihe fada a nwere ike ịgwa ụmụazị ya i want to know na-agwa ndị be anyị na there is a portion there is this movie there is a movie there is a movie life of a movie esego the movie enye anyị portion nke anyị we are playing our portion but ị nwere ike gara ama nwanne education bụ indoctrination ka ọ bụ ọ dependri ka ihe m chọrọ ime gị educate marakwa amara na mgbe a mụrụ gị wen you were born you know nothing ị a new computer you are just like a new computer i begin to put program n'ime the computer n'ime the computer ọ dịghị surprise na enwere ihe africa m pasịrị today the problem is the colonization a na-ekwu ndị mmadụ na-asị yes ama m na ọ gafego time is ọ gafego but nwanne ọ bụ ihe ihe na-eme kọmputa kọmputa ga-arụ kọmputa can not do more than what program nọ n'ime kọmputa agara eme more than program nọ inside that is the problem n'ala Igbo chọọchị owns education chọọchị nwe ụlọ akwụkwọ can you listen chọọchị nwe ụlọ akwụkwọ nwanne cheki na ọbụla chọọchị nwụ na akwụkwọ ka ihe a akụziri nda kedu ihe a kụziri ha i want to know achọrọ m ịma achọrọ m ịma a na-agwụ na ndị ọcha esego maapụ ha esego maapụ si ebe ha na-eje ha emuvugo the train emuvugo everyone is just participating china for ya china china apụgo from there north korea apụgo from there ndị ọbụla ịfụrụ ndị west na-agba mgba today na na media ihe na-agbara ha mgba one single thing na ha pụrụ from the line africa wụ sheep ọkwasịa na worship africa wụ sheep the purposely following ha na-efolo ndị a ndị ụwa niile amachana na nwa bekee nwere ebe ọ na-eje nwa bekee is going eh, somewhere nwa bekee ihe nwa bekee targetịrị wụ to white wash the history white wash history ọgwa ifuru na village unu in 500 years time ị gaghị afụzi black even ka amụ igbo ndị ọcha ga-asị ọha nwe amụ igbo all the whole movie niile nọ na all the whole ancient movie a na-eme with image onye ọcha mgbe ancestors anyị found this um, um, um, science of creation everything bụ about body emotion organs and everything ka ndị nna nna ha ji wee mee destiny ndị ọcha ewere destiny personify ya na movie wee were art ya movie that is how they personify these gods so ajụgo m ndebe anyị last time si ya biko na ụmụnne m achọrọ m gonu gwa m ofu ihe tem me one single thing Africa na-akpọ Chukwu n'ụwa enwere onye gwara m nobody said ka ihe Chukwu represent na Africa na ideology nobody says akwụghị e arụsị ịgbapụ ọsọ kedu ihe Chukwu representịrị because Chukwu interpretation onwere onye nyere m ya now I'm telling you ihe ọzọ m na-agwa gị na bụ na ndị ọcha nwa bekee ahụ ị na-afụ ọ setigo mapụ nwa bekee have drawn his line nwa bekee ja na-aga ichenji the history of humanity where are you going to be in that history everything about black evil possess bad bad bad bad nwa bekee were go white white owa educational system ya ka ndị ọdịnala bịara ime ndị ọdịnala bịara ka echenjie the story ndị be anyị anaghị aghọta ihe a na-akọ ọka ihe a na-achọ ihe ndị be anyị chọrọ ịmara onye igbo mmiri amaghị ya ọ naghị egbe ọsọ mmiri anyị afụgo ihe a we see this thing anyị afụgo ihe na-eme we have seen what is happening no matter how little no matter how little ihe anyị bịara ime to change the direction of the mind we cannot free you mana anyị ga-enye gị the knowledge that you ongunwa you you are only the person that can free yourself also ngonwa ga free onwe gị nobody will free you but anyị ga-enye gị we can spark the brain that will free you enwere ebe iso ndị eje the game is over enwere ebe iso ha eje because in that story black is not there in ancient days nwa bekee anaghị ekwe bata ebe ndị ojii nọ ịma anaghị m achọghị m ị na-ekwu ihe na public anaghị ekwe nwa bekee bata ebe ndị ojii nọ so nwa bekee history always repeat itself that's why ji agwa ndebe anyị you must know the past go to future ịmara past ị gaghị aganwu future ị gaghị where are you going onye na-amaghị ebe o si bịa onye igbo I wanta onye igbo to tell me story of onye igbo i want igbo man to tell me story of igbo man tell me your history i want to know onye igbo gwa m your history onye asị na ha si israel onye asị na ha si egypt onye asị na ha si ebe nwa onye asị na ha si ebe nwa that is stupidity go and write a very good story and give your children pop and play kedu ihe ị na-achọ ebe isi bịa iji eme gịnị ihe ata ya ata ọ ga-arụrụ gị ụzọ ọ ga-arụrụ gị mmiri ọ ga-arụrụ gị ọkụ gịnị ka iji eme kedu ihe ị na-achọ ebe isibi ji eme gịnị go and write a decent history gma nwa gị educate then the heart, that vacuum will be filled that vacuum ahụ ọ na-achọ achọ will be filled there is vacuum because onwere there is no decent ndị ndị isi ojii ka na-achọ ha ka ha amadị ha na-akọ sef ndị isi ojii never understand anything because if not ị ga-achọ ọ na-agba eje abụja. ọ na-agba eje gọvanọ what is your plan what is your focus K'e ihe bụ your objectives K'e ihe ị nwere what do you have to offer everything about the bible everything about culture everything is one single thing all the, the, the definition of the emotion the behavior of the human being whether christ or whether god or whether evil or whether devil they are the same thing is talking about the emotion the behavior of human being the level of the emotion the level of the consciousness ọ ihe na-ekwu maka ya mana o nwere movie there is a movie there is a movie that the personification of this is a movie so a ga-enwe actor na movie nwee pose nwee ndị na-agba obodo mmiri na the movie na onye ọ bụ ihe dị na Bible nothing more nothing less a na-agwa ndị be anyị this thing day a na-agwa ha adịbida agwa ha ma ị chọrọ ma ị chọghọ only one single thing ka ọdịnala ji bịa and enweghịzi ihe ọzọ ọ bụrụ na ọ bụghị ọdịnala nwanne go and try because ị nwere philosophy you don't ka ebe ị na-eje nwa bekee si gomapụ nke ọ na-ejere onwe ya his life nwa bekee learn from the history e nwere mgbe ndị ọcha na-ata ekpere na-akpa ekpere so he read that ọ gụrụ datin fụ ya o change the history and onye gị your part buru na-eje o nyere gị part who gave you educational system onye nyere gị educational system i buru na-akpagharị gaa n'ime education and go and look the word get nene word o nyere gị word you are using every day ọ na-efevọ gị ka ọ naghị efevọ gị ndị chinko reject it chinese people reject them eji e eme gịnị every asian people reject them ha reject ya because ha mara that language ọ dị against them sọsọ ndị isi ojii na afrịka ha bụrụ na akpagharị ọgba mini na ihe o n'aka ọ na-ebu na-echogharị ọ na-eme i want to know tell me what is democracy ị na-arụ judicial system of government ka ihe judicial system of government na-emebisi ego e, e, e, senate republic ka ha na-akpa house of assembly state government local gọọmenti ka ihe iji ihe eme ma ihe ọ bụ dos a na-echi ya na-echi ya money chiari money anyhow na-akọgeri you don't have a onweghị inweghị philosophy inweghị educational system inweghị moral mm, indoctrination inwere religious belief o nwere ihe ị nwere i just following go to animal every animal is different every animal is different all animal is different how can human being be the same e nwere ewu nwanyị nkịta nwee oke nwee ọchịcha how come if you go to human being everybody become the same all of a sudden so ekwesịrị inwe mmadụ na ewu na ekwesịrị inwe ewu na mmadụ nwee nkịta na mmadụ nwee ọchịcha na mmadụ nwee busu na mmadụ how come everyone wee bụrụ human race eruzie di a asị na e nwere ndị ndị white nwee ndị blak agụizi anyị na ndị blak ndị blak bụ ndị ọjọọ ndị enweghị ihe adị mma bụrụ ndị ochi bụrụ ndị ama anya ewere na-akpagharị black friday black black market black this black dat black dat anyị eburu na-akpagharị ịghọtagara asị anyị ebe ina black ndị amerịka na-agụ egwu asị am black am proud am black am proud you are black you proud what are you doing ke ihe ị na-emepụtara onwe gị n'ụwa what are you doing ke ihe ị na-eme ke ihe ị na-eme asị you are proud ndị ọzọ agbara na-eje sị em black life matter black life matter black life matter kedu ihe ị na-arụ ị nwere your structure china nwere nke ha asia nwere nke ha arab nwere nke ha ndị afrịka isi ojii kee your direction black life mata na ebe n'obodo ndị ọcha black life mata na obodo ndị ọcha ịmata ha n'afrịka nwa bekee go plan onye ọbụla bere ebe nna okwu aba jizọs kraịst aka n'anya ya ịmakana ihe ị na-epl ịmakwa game dị ihe a do you know the game of that white jesus you don't know the game because that's why ọ bụrụ na ịma the game ị gaghị onye ọbụla nye gị baịbụl ahụ ma ya n'ihu ịmaha ihe ọ bụ that thing dị more dangerous than that thing dị more dangerous than everything a na-ekwugheri ebe a unu amaghị ihe bụ datịn mmadụ nọkọta were jizọ chukwu chukwu chukwu gị his own image after you read in your book that the black people is backwardness black is devil black is this i were the white image na-ezụ nwa gị your child to grow to be what suicidal kedu ihe nwa ha ga-eto if that child grows up what will happen looking white man as god and seeing his father his own self his own skin as a devil kedu ihe ọ wọtụrụ ke ihe o mere anaghị ebe nda fada ga-apụta fada eho fada ṅụrụ iyi ọ ṅụrụ iyi na pub na rom ọ ṅụrụ iyi na ọ ga-edife ndị ndị rom asị unu ochie na fada gịnị bụ ichi fada fada wụ the same thing with baptism the same thing with baptism ọ na-aṅụ iyi to defend the Vatican City ọ pụtazie ebe ọchị anyị na ya edogo ihe they have ordained priests they have ordained priests they have taken away your brother <laughs> they have taken away your brother it's oden chris oden chris oden chris oden priest so gịnị ka a na-akpọ ya oden please oden priest they have taken away your brother ọ go against you from that moment o brainwash as unu saba unu isi ọ pụtazi osi unu em jesus christ is lord come i will pray for you pray for you in the name of ogini they have set a game and gave you your part everything ọbụla ị na-eme is towards your oppression it will lead to your oppression more oppression more oppression if you run because your best way of living everything you know about a living is the condition of white man onye ọcha na-ebi ndụ your best ideology your best idea as a life bụ ịdịka onye ọcha that's why you wear with on because the beauty is defined as ndị nwere isi ogologo that's why ị na-eyi wivon onya <laughs> nwa time cha come nwaanyị jiri oji agaghị anụ ya anụ nobody will marry ha nwoke na-eji oji no girl will marry you ị ga-edebe bleaching cream before nwaanyị will like you time will come just watch and see ọkụ ịma ndị si wa na anyị nọ na nke anyị nọ na ọ ka dị mfe ọnwụ na anyị were jizọs a na-azụcha ụmụ anyị like this tochari onye ọbụla na-eji oji ga-edebe bleaching cream nobody will marry you ma nwaanyị ma nwoke and ikpuru bi with on nobody will like you life and direct ka na agụ na eziokwu because una you don't know how mind work this is the target of the mind that's all ihe ha na-eme the target mind ka emere target and ọ bụrụ na your mind adịghị dirty ọ gaghị eme gị affect because of your educational system ọ bụrụ your fault because the environment you grow ogboro morality there is no morality in your environment ebe na-ata ọrụ anụ mmadụ nwa asị agweta ọrụ anụ mmadụ nwa asị agweta ọrụ anụ mmadụ bụ nwa nwaanyị asị abụta ha 20 e, cartons of beer 20 cartons of small 20 cartons of golden guinea e, weta 200,000 ewetasi ya na whole money nwatakịrị a mụrụ ọfụrụ na afọ destiny ji eto oshi ama ọ bụrụ na your mind adịrọ corrupt ị gaghị even destiny na-ekwu for the ones m kwuru ịghọta ya because you want to escape you want to escape you go to church ị chọrọ ime escape that's why you dey church because there is nothing in church enwere ihe dị ebe ahụ enwere ife dị na church, life and direct enwere ihe dị na church. ee ebere chọọchị pati sometimes ana m eme nnesịa ndị afrịka ndị isi ojii ma ndị eh, be anyị ebere na-emere ha n'elu nwa bekee jos Lukas nwa bekee jizọs kraịst ị na-worship na your village your village in africa na-acha ọcha ah. njụọ gị sị gị why ji wee bụrụ this why Jesus you will find every reason to suppress your common sense your critical thinking to defend tell me reason why even though it does not make any sense o na-achị defend oke nsị gị na nwa nwanne Ifeanyị is not going to church but Ifeanyị na-emewe ọfụma why can you answer me the question it just, you suppress your critical thinking to ask God if I worship you Jesus why why Ifeanyị ji were ọfụma agụụ a na-agụ m asị yo jizọs dat question no ihe ị ga-eme bụ isi m na god just not judge jesus does don judge bible say that we do judge ọ na ihe a bụrụ suppressing the critical thinking i want to know ọ bụ na ihe a bụrụ suppressing the critical thinking mmadụ ga-aba na moto moto nwa accident mmadụ niile anwụsị ya ọfọsọsị ya <laughs> ọ sị na jizọs esevu onye ajụọ m ya sị ya ndị a nwụrụ anwụ kedu ihe mere ha ji nwụọ ọ jizọs gburu ndị agha nwụrụ anwụ so jizọs sevuru gị gbuo gbuo 49 in the 50 na bota a 49 nwụọ nke nwere asị sevu mchefuo na sevu be language save is a language ọsị m na god jesus save me hey in jesus name we pray amen i, I have saved 49 people died e don't even have the morality to, to, to feel for 49 people die you just because of egocentric useless ideology of religious philosophy see na Jesus sefuru gi gbuo mmadụ 49 you still just if you still see reason to justify stupidity ngwa unu na religion adịrọ mma unu asị m mba ifuge ọ na-eche maka nyanwa one single person condemn 49 people ọ sị na Jesus sefuru ya ifuru ebe mkpuchi ya na-aga ihe ahụ one out of one million just one out of one million o nwere ihe ị na-eme ị nwere ọchịd ị nwere ebe ị kpọsara ahịa ị nwere nni agụụ na agụ gị ị nwere ụzọ your politicians are stealing from you destroying you lying to you ajụọ gị sị gị nwanne where is your Jesus Is still this man still find a reason to justify this Jesus justify this Jesus I ask my question ụmụnne why do you go to church when we mgbe anyị dị small mgbe anyị small ihe ọjọọ adịrọ n'ala Igbo now ọkwa everywhere ihe ọjọọ juru ya kedu ihe chọọchị adrit wit common morality ahụ anyị nwekwuru ziri nsọ anyị anyị enwerosi nsọ anyị maka gịnị anyị bara n'ụka ụka enwero nsọ mmadụ asịzinara onwe ya asụ ụka enwero nsọ ụka enwero nsọ onwe ihe ụka na-asọ gwa m ihe ndị ụka na-asọ achọrọ m ịma ihe ndị ụka na-asọkwanụ m ọ bụrụ na enwere ihe na na-agwa m ndị igbo nwere ihe a na-asọ na iri igbo enwere ihe anyị na-asọ asọ ọ datịrị a na-asọ asọ butere moraliti ọ ya butere morality ndị ụka enwere empati they have no empati they have no morality they have no behavior control ihe a mawụla ya na-asịsa asị a na-asịsa asị pastọ na-asị asị fada na-asị asị ndị na-eje ụka na-asị asị ọ sị na asị ya akwa na iko ọ na-akwa iko ọsị asị ezu n'ori ọ na-ezu ori ihe onye na-asị ya ọ sị na asị ya emere n'ụlọ ọ na-eme ya ịhụ na ihe ahụ jos is leading you to destruction ihe niile baịbụl si ụnụ emene baịbụl sikwa ụnụ mee ya ime ya yọọ mgbaghara chukwu ya agbaghara gị ọkwa ihe akwụkwọ nsọ kwuru ya jizọs na-agbaghara mmadụ <laughs> anị igbo anaghị agbaghara mmadụ nwanne anị igbo anaghị agbaghara mmadụ nwanne ime ha na imego nsọ anị bụ nsọ anị na anị igbo ime nsọ anị ị ga-akwa anị ị ga-edozi anị so ụmụ ibe amanụ mma nwanne anyị nwoke ọnụ ebe a ka anyị kpọọ ya ka o tinyere anyị ọnụ n'okwu maka ihe <laughs> ihe a na-emezi nwanne ọ karịa na ihe ọ karịa na bekee afọ ka a mara ma okwu nwere ike ịgwa anyị dịka ọsọ ihe ndị Igbo na-eme ihe ndị Igbo na-eme ihe ndị Igbo na-eme only delusion ma deluded mind ụbụrụ mebiri emebi ọ ihe ọ bụ because ihe ndị ọcha nyere gị ihe aha nyere gị as educational system always plan work to put you to brainwash you isi ọwa education ọ bụrụ education isi indoctrination that religion ọ bụrụ to go to God is to take away your mind they are changing the history ha na-echenji the history echenji they are changing the history so in 500 years time the story will be about white white white white white white otu esi ekwu now ndị ojii bụ the ancient people ndị ojii bụ ancient people they are writing the history man the all the whole Egyptian Egyptian Egyptian movies ndị ọcha na art ya even Michael Jackson movie na-abụ onye ọcha art Michael Jackson movie Michael Jackson movie na abụ onye ọcha atịrị ya ka ihe a na-akọzi ebe a nwanne ebe ọ bụ na vidio Michael Jackson bụ onye ọcha na art zikwu ya chekizienu ọba ọ bụrụ onye ọcha na art zi vidio Michael Jackson ka you check ka ihe ga-emezi tụgboro ka ihe ga-emezi echi apụta ihe a na-akọ ị na-agwa ndị be anyị ọdịnala bịara ebe anyị mee ihe ọzọ ndị mmadụ aghọtara ihe a na-akọ anyị ga-enwe our own history everything anyị ga-enwe nke anyị nke anyị bụ nke anyị we will have our own ọ bụrụ na ị chọrọ don nsogbu adịrọ onye igbo gaa ebe ọ na-amara anị ọ naghị ebido ebe ndị igbo bi isi ala e nwere ebe ndị igbo bi dị ọgbafuo <laughs> mana ndị ọdịnala ga-eche njide atịn onye ọdịnala gaa anywhere ebe ọ ga-eje biri ebe ndị ọdịnala bi maka ebe ahụ ka ọ ga-adị sef ebe ahụ ka ọ ga-adị sekio agwara m na we are building a new civilization for ndị igbo na-eche na egwuregwu ọ ga-adị ụnụ ka ihe ọ ga-eme ụnụ bụ m na bụkọ ụnụ adịrọ used to our people adịrọ used to creativity we don create only follow follow we are lazy in thinking a na-echogharị ha esoro ndị fulani esoro ndị yoruba esoro ndị ọcha ebe ọbụla echoghekwere ndị ijọ anyị enweghị ike ịdị ndụ create something no igbo med bụzi igbo med ihe ọbụla bụrụ igbo med ndị ọdịnala chọrọ ya ihe ndị ọdịnala chọrọ igbo med igbo med ka ihe mere sandal esighị ike tinye gọm adị ya ezigbo gọm gọm nwere gọm ndị dị mma ọ bụrụ ọdịgo gọm dị njọ tinye ya ezigbo gọm ọ naghị emebi asị igbo medị aba na ihe abamedi agbada abamedi ka ndị ọdịnala chọrọ anyị chọrọ igbo medị abamedi anyị achọghị italian anyị achọghọ wivon ndị amerịka anyị achọghọ wivon ndị brazil ihe anyị chọrọ bụ igbo filosọfi igbo igbo ideology igbo relijion igbo medị everything igbo ọ ihe anyị chọrọ so that in 500 years time ụmụ anyị adị proud of themselves ndị China agaghị ekpuchizi aka n'imi China anya ọtị okpuchi ofe onye ojii okpuchi aka n'imi onye ojii esi wuo onye ihere anaghị eme anyị ị gaa na Europe baa na tren onye ọcha nwa ngwọrọ onye ọcha kpọọ nkịta ebunye n'oche pụọ binie n'oche ọ bụrụ na because ị na-esi isi ọwụ intimidation intimidation because you are up to no good ikpeteghị ya na jizọs where is your jizọs jizọs na ebe a na-eme gị akaja ihe ahụ psychological problem destin thing will lead to afọ afọ ọrụrụ psychological problem na cause afọ ọrụrụ na cause gastric ulcer psychological problem na cause a gastric ulcer ịbịa na Europe ebe a nwa ngwọrọkọ nkịta obinie n'oche datin nwere ike ite gị six months before pụọ na ya brain ma ọkụkọ na ọ ya apụ apụ ị nwere ike ịkpa ya common thing but in psychology ọ dịrọ common in psychology ọ dịrọ common a na-agwa ndị be anyị ka focus nwanne ọ bụrụ ego ego is nothing ego is an illusion is a lie onye ọbụla ma ihe ma ihe dị mma you can build a different society anybody you can copy from the west you can copy from anybody ọ bụrụ iwu bụrụ you have to go and give glory to the west because we are glorifying them ndị ọcha na-azụ ụmụ ha they are training their children to be on top ha na-etrain ụmụ ha ka ha be on top so that's why ụmụ ha fụghị they will look undergrade they will underrate you because of true education true education agwago ha na-enweghị ihe dị mma ya you don't need to tell the person n'ọnụ true education n'ime education agwago ha na enwere ebe a na akpa africa na ndị africa enweghị a na-arụpụta na ha dị lazy ha dị aggressive ha dị violent ha represent bad so you don't need to tell the child child gụtara n'akwụkwọ the child gụtara n'akwụkwọ this thing ọ gụtara ya n'akwụkwọ so mụ ya need ha ịgwa ya na ịbụ onye iberibe so ọ gụtago n'akwụkwọ look at who you are and this child Were okwu ụtọ nke na-aba n'isi gwa ndị hụrụ n'anya na ịhụka ha n'anya site na igotere ha ihe onyinye nke sitere na ọlaobi.com ma ọ bụ n'emume Valentine o, ma ọ bụ n'ekeresimesi o, ụbọchị ndị nne, ụbọchị ndị nna ma ọ bụgodị n'ụbọchị ncheta ọmụmụ, ọlaobi.com nwere ọtụtụ ihe onyinye bụ ịgba nke ị nwere ike iji gosipụta onye ahụ ịhụrụ n'anya na ịhụka ya n'anya site eh, n'ịsụrụ ya asụsụ nke ịhụnanya. Ee. Ọla ndị anyị nwere na ọlaobi.com nwere ọtụtụ abụ ụtọ nke e ji asụsụ Igbo dee yana aha ụtọ Igbo nke ya na ha na-eso abịakọ ọnụ, nke bụ na onye ọbụla i nyere ya bụ ihe onyinye ga-ama n'ezie n'ezie na ịhụka ya n'anya ma hụbiga ya n'anya oke Ee, e nwere narị kwuru narị ọtụtụ ihe onyinye na ọtụtụ abụ ụtọ nke ị nwere ike isi na ya họrọ nke ga adịghị obi mma ma dịkwa onye bụ onye oge mma n'obi. Anyị mana ọ bụghị onye ọbụla nwere iri ụtọ. anyị mana ọ bụghị onye ọbụla maara ka esi ekwu okwu ụtọ mana nke bụ eziokwu bụ na onye ọbụla nwere ike site na www.olaobi.com gwa onye ọ hụrụ n'anya na ọ hụka ya n'anya n'ụzọ ga-eme ka onye ahụ na-enwe obi aṅụrị kedu ihe ị ga-eme ugbu a were ọsọ were ije gaba na www.olaobi.com taa ka ị gwa onye ahụ ị hụrụ n'anya na ọ bụ ọdịgị n'obi site na igotere ya ihe onyinye nke sitere na obi gmail.com nwanne ebe ọ na ọ dị ọ dị mma ihe amarọ m ọ dị know why ọ dị mma amarọ m why ọ nwere ike ịma na ndị Facebook na ads dị this time around amarọ m mana ọ dị oke fọ na ọ bụrụ onwe ọ shekin ege na-egwa m ịghọtago so nwatakịrị onye ọcha agụtaghị na akwụkwọ onye ọbụla mụrụ half caste ebe a olesi nwebeghị experience ya nwa gị ya asị gị one papa achọrọ m ịbụ onye ọcha nwaanyị na m abụghị onye ọcha nwaanyị nwa ga-eji ajụ ajụjụ ahụ obere nwa onwe onye gwara ya detene ọ jụọ gị dị ajụjụ ọ jụrụ gị dị ajụjụ because why o nwere ihe ọ fụrụ o nwere ihe ọ fụrụ ji wee mpa ya na ọ chọrọ ịdị ka onye ọcha ha dịrịbin na ọ fụrụ na skuul ha na tens dị opposite ọ ga-asị achọrọ ịdị ka onye ojii but how come nwa nwatakịrị dị 5 years si achọrọ ịdị ka onye ọcha ala bekee o nwere ihe ọ fụrụ ọya ka m na-agwa ndị be anyị no matter how little don't worry yourself no matter how poor ọ bụrụ aba money is fake ọ bụ illusion ka ọ bụ is paper ọ bụrụ eziokwu ihe bụ you have been indoctrinated to believe na money make you rich money is not rich they are playing with your emotion the same thing religious does the same thing religion na-eme ọ bụ ihe dati ego all through educational process the brain is another mechanism ọ dị ka computer. ọ bụ ihe itiri je n'oloko ji arụ ọrụ ndị bekee na-anya ụlọ anya ka moto asị gị ego ị ga-ajazi gbuo nwanne gị nwoke gbuo nwanne gị nwaanyị gbuo nne gị gbuo nna gị isi na-achọ ego gịnị bụ ego <laughs> illusion nothing papa ọ dee ya 1000 1000 asị gị ya 1000 euros ka ihe mere 1000 I want to know kedu ihe mere this paper 1000 euros I don't know but because of na hijack go your mind your mind goes towards that paper not thousand euro can you imagine nwa bekee emega ipop ibe anyị nọ na wo the participation anyị na participate as a, as a existence otu anyị si eme exist na Africa today ihe anyị nọ participated in the movie of onye nwa bekee we are participating in the movie of nwa bekee I can prove it the law you use in africa ka law ọ bụ tell me one single government in africa na govern with indigenous african philosophy gwa m one single government in africa governs with african philosophy or ideology gwa m one single african religion na africa government government tell me one single government religion in africa there is none. so nwa bekee agwago na ọtọriti na ọ bụ the government they created have the authority marakwa na amara na colonial boundary colonial boundary na Africa ọ yakwago na country o and the ọha nwe authority they have the, they own the authority una na-akwụkwa ya una na-aghọtakwa this thing with open mind amaghị m ị na-aghọta with open mind onye ka m ji agwa ndị be anyị maka ị na-ekwu ị na-ekwukwe na ị nwere onwe gị na calculate inside your brain not the same system nwanne ọkwa oh, ere nkịta igoro eme ọ bụrụkwa na your mind not the same system ma na ị kanụ na religious mental enslavement because onwe ya na o religious mindset ọ bụrụ iwu bụ na ị gara eje ụka ọ bụ the way your brain work all the brain the brain work all the brain si arụ ọrụ that one nọ n'Africa today ha niile colonial boundary from a to z and that's why they run that system of government system of government ha na-arụ ọnụ ọ bụ na imf ka a na-eje biri ego kedu onye nwe imf kedu onye nwe the military is owned by them ọ ha nwe the military because ha nwe na-ekwu ngwa ọgụ a na-eresi onye a ga-eresi ngwa ọgụ na onye agaghị eresi ị na hapụ ya and ngwa ọgụ must be sold with dollar ọ dollar ka eji ele ngwa ọgụ diamond and gold dọla ka eji ele anaghị ere ya na naira anaghị ere na ego ọzọ ọ na dollar ka eji ere ya ọ ihe a na-ekwu maka ya so our people common man aghọta ihe a na-akọ <laughs> o onye ji gị your brain they have been train your brain to move towards operation so you are self operation. iwu self self operation that's why ndị ojii hate themselves so much not knowing that is the brain is all the brain all the brain is destroyed through educational philosophy ndị fada all ndị fada nwe school africa the school in nigeria is owned by church hapụ akụkọ hapụ akụkọ all school church nwe ihe go and do your own research all church nwe ụlọ akwụkwọ gịnị ka a na-akụziri na chọọchị gịnị ka a na-akụziri na skuul ka ị na-abịa agwa m afrịka mba enwe ha rụpụtara they never produce anything how can they go to produce ebe ọ bụ na dị the same person nye gị education nwee plan o nwee plan he has a plan what is your plan kee your plan as the governor as the governor as the president what is your plan jụọ ha ajụjụ they train you not to ask question they train you to be a coward they train you to be stupid they train you to even believe in sky imaginary god to be docile ịpụta igwe igwe ha anyị gwara asị agbawe gwara asị agbawe gwara asị agbawe a na-eje ụka a na-eje ụka a na-eje ụka ajụwara m ndị ka ihu nje pụtara n'ụlọ ụka common sense mmadụ ahịa ha enwe a na-agụgheri ị na-eso one world gọọmenti word word word where is the word there is nothing like word here ụmụ anụmanụ onwere onwere word Kedu nwere nkịta igbo kedu ebe bụ nkịta igbo enwere nkịta bụ nkịta igbo gwa m nkịta bụ nkịta igbo enwere efi igbo yes enwere efi e enwere ewu igbo nwee ewu awụsa kedu ebe bụ nkịta igbo ee eh, kedu nnụnụ igbo kedu nnụnụ nnụnụ igbo nnụnụ na-esi n'igbo igbo jee ugwu hausa fere jee legos fere ebe ọbụla nsogbu adịrọ mpụtasị ka m ka m gafee asị na eh, ebe a ebe a ebe a ebe ebe a ebe a onye gwara gị ọsụsọ mmadụ mmadụ ma godụ ụmụ anụmanụ ama ha godụ mmadụ nwere bandịrị mmadụ nwere nem mmadụ nwere nke a sọsọ mmadụ mmadụ mmadụ mmadụ mmadụ nwanne chekie na ịma ha na-enwe pacha n'ọhịa eh, enweghị ya all these things ya anyị anụghị mgbe a mere curriculum of this school nna nwanne ha jụrụ gị ya option na this curriculum ajụkwa m amagha m curriculum ndị skuul a butere ebe a asị akwụkwọ asị a ga-eje nta akara educating children educating primary school secondary school ha jụrụ m ihe m chọrọ ịma oruzie na na asị a na-eje university university I choose course choose o course ije na lab there is nothing in the lab there is no laboratory ebe a na-eme anything nna nwanne imechaa sị gị jee mee youth course service service ịpụta ịhụrụ ngwọrọ na-akụgharị ka ụzọ na-akwa ha akwa westere gị 4 years for nothing sake and they know ha macha ihe niile agbaghị nkịtị ị na-ezuzugharị ị ga-abịa na west gụọ akwụkwọ to show your talent why na ọ dịghị otu a na our land because we don't have a philosophy there is no ideology no idea you don't have your own way of life you don't, you, don't own yourself your brain dey own it iwe were commodity you are a commodity you were commodity nwere ihe ọzọ ndị Igbo ọ ka mma n'oge onye ọbụla ya ekwuchitere onye onwe ya ọnụ ana m ekwuchite nke ndị Igbo maka na esi m n'Igbo pụta ọ Igbo mụrụ m onye ka m ji ekwutere ndị Igbo ọnụ ha ama na this world at least ọ ga-emegodi gị ichebegodi echiche onye ọbụla na-eje ụka amara ihe a na-akọ anyị nke bụ eziokwu onye ọbụla na-eje ụka bụ victim so that's why sometimes anyị emere ha ebere onye ọbụla na-eje ụka bụ victim because ụka bụ the most dangerous thing on earth because ụta getri your emotion emotion bụ the feminine principle that is the connection between you and spirit the emotion with the connection between you and spirit that needs the mind to work because all the mind will control the emotion a target the emotion nwanne chekizie you na say use your mind to work no your emotion ọwụsị mind no emotion to work check ihe ya dangerous as cancer acid very dangerous very dangerous that's why onye ọbụla dị religious nwanne only ọma ihe a na-akọ that's why mmadụ ga-eji abịa gbupụ mmadụ isi in name of ihe nwe ihe nwe ihe nwa ndị ụka nwere ike ịtụ gị iro mpa gị nwere ike ịtụ gị iro your father can reject you your father can reject you because of what ị sị na ị naghị ejezi ụka eh, can you imagine so can you imagine na your father your mother your sister your brother can reject you because ịgwa ya na Jesus abụghị eziokwu ịgwa m na this thing dị normal ndị ọdịnala ihe anyị bịara bụ to build anyị ebidobe ebibe onye ọbụla na-eme omenala ị na-emere onwe gị onwe esi ga-emene onwere onye si ga-emene you can do but anyị nwere onwe anyị mana enwere ihe dị ebe ahụ because omenala bụ a way of life do you have a way of life or you just want to claim to have ị nwere a way of life ị nwere mbọ ke your days of the week where is your days of the week kedu your kedu your days of honoring the nature Ke your days of the week Ke your economic philosophy Ke your political philosophy Ke your matrimonial philosophy Ke your Ke your what is the nwere a way of life ị nweghị any religious ideology ị nweghị any matrimonial ideology ị nweghị any educational ideology ị nweghị any economic ideology ị na-ekwu okwu omenala ka ihe ị na-emezi ọ ịchụ ajatọ tọọ ọjị ọgwụna ịchụ aja ọjị bụ omenala gị you should be ashamed of yourself ihe e kwesịrị ị na-eme gị ihe omenanị omenanị omenanị ke ihe omenanị gịnị ka ị na-eme asị omenanị no economic philosophy no educational philosophy no development of your people nothing to do no indoctrination to put them between the Igbo society ị na-agwa m na ị na-eme omenanị ị na-ata ọjị ịtacha ọjị ka nzu ọgwụ na ihe bụ omenanị ihe bụ how can this thing help your society how can this thing help your society after that tachara ọjị wa ọjị ka ndụ how can that thing help your society ị eh, ga-emegide that thing after 500 years onye ojii enwezi ebe ọ ya aga again you cannot have anything in this world ndị ojii nobody will let them in anywhere na train na bus anywhere nowhere o nwerezi ebe onye ojii ga-aba in 500 years nowhere omego before it happens before and it will happen again o mego before and ọ ga-eme again history repeat itself mana ndị ojii amarọ you are working your way towards yesterday you are working your because enwere ihe na-develop you are not developing if mind does, is not develop your environment will not develop only your mind your character is definition of your emotion the character is definition your environment is definition of your character ọ bụrụ na ị mara datin mara ya so all the environment goes gosiri how you are inside then if you not develop you na-ekwugeri a na-agba ụnụ some some simple truth embrace ordinary. only ordinary can make you one ebe ọ bụla ijere na this world you have one person ọ bụzi nke ịnụ na onye Igbo bịa ebe isi ebe agbafuo ordinary if you go to Germany you live in peace unu anụ onwe unu nwa unu anụ onwe unu mara onwe unu do business within yourself keep secret get information within yourself develop a mind a conquering mind a conquering spirit to invade the future you want onya bụ ndụ ọ bụghị na-ezogharị ọ na-ezogharị na ebe m bi onye ojii bi ebe aha sọsọ m ebe aha sọsọ m bụ onye ojii bi ebe aha ihere anaghị eme gị if you go to your village Chinese town Sọnde China bie eh? Jewish community nke a community nke a community ozi na nke ndị Igbo agba akpa ụkpaka ịdị proud ee ejego ndị Igbo bi ndị Igbo harapụta mmadụ onye ọdịnala ọ bụrụ na ikweghị ihe otu kwuru stay clear ọ bụrụ na ikweghị ihe otu kwuru anyị achọ nwe ya ji ga-eme so that o ruo echi mmadụ aga asị na mmadụ ibi ara arapụta ebe ọ bụ na onye Igbo nọ n'ụwa onye ọdịnala nọ n'ụwa o ruo ebe ahụ ọ na-achọ kedu ebe ndị ọdịnala nọ ọ bụghị nke ịnụ asị onye Igbo onye Igbo bi ebe osi ụzọ nke ọzọ a na-eti onye Igbo ihe ebe a ọ sị nwanna pụtakwa ebe ahụ ma ihe o mere pụtakwa pụtakwa ndị Hausa bịa ka ebe a na-eche onye ahụsi ihe o weregodi mma mapụghị ntị o ruzie na ya adị ọsị ya nwanne ka ihe mere tee ndị Igbo wee ọfụ ka ọ na-esi ụzọ osi ụzọ nke ọzọ gbara ọsọ mba ọnya ka anyị ji ekwu ọdịnala ọdịnala ga-afụ ofu ndụ nwanne ọ bụghị iwu bụ na gị na onye ọbụla must agree in one thing before you na abụrụ ofu onye mba ọ bụrụ iwu mana e nwere ideology enwere doctrine you have to keep this ka ha na-akpọ di ya protocol enwere a protocol you must follow the protocol if you after that you can do whatever you like it's your life nobody cares onwere onye chọrọ ịma as long as you keep this protocol after that you go and have your life nobody cares my brother onwere onye chọrọ ịma but protocol ọ bụ ka esi eme n'ụwa ka esi eme igwe ị ga-enwerịrị a guidance ị ga-enwere something to ị ga-enwerịrị ya onye ka a na-akpọ law onye ka a na-akpọ law ị ga-eme ihe niile ọ bụla chọrọ gị mana enwere ihe obodo si gị nke emenye nke emenye nke emenye nke emenye that's all after that nke can go onye obodo chọrọ gị me nwe ozo chọrọ nwe country don't want to gọọmenti achọrọ ịma mana as long as na all those ones gọọmenti si na ọhịa bụ ihe gọọmenti na-achọghọ ị gaghị eme enweghị ejere mana ndị be anyị aghọtara ịgwa ha anaghị gị na ha esebe because na ịgwara e mmadụ simple thing ya ka ị ga-esi emenwu anything n'ụwa without a doctrine without guidance ị gara eme nwunye o nwere ike ofebọrọ gị but then ofebọrọgoro gị nsogbu adịrọ because enwere target there is a target enwere target for that protocol so ndị be anyị kwesịrị iremove sentiment and emotion ihe ọbụla ha na-eme were their thinking free your mind so that gị na mmadụ na-ekwu okwu ime understand mara ihe ha na-ekwu anyị chọrọ ibu uru anyị chọrọ ibu uru afụfụ ndị Igbo na-ata adịrị anya obi mma we are doing a lot sacrifice to make sure that onye igbo ọbụla nọ n'ụwa nwere right to live ọ bụghị ihe aga na-ekwu na facebook ọ bụghị ihe aga na-ekwu na public mana e nwere ihe anyị na-eme inside imeki sure na ndị igbo nwere the rightful place n'ụwa so that in future time ga-eruo ụmụ anyị abaa uru ụmụ anyị abaa uru because afọ anyị na-atawa ụmụ anyị ka na-atara afọ ọ bụghị anyị nwa because anyị nwa nke anyị agaana ọ bụzi ụmụazị a na-amụ amụ ndị igbo na-amụ nwa ndị igbo ndị igbo fertility ha na-arụ ọrụ ndị igbo fertility ha na-arụ ọrụ too much so ndị igbo na-amụba amụba look at after the war till now n'ogodo anyị dị we are surplus anyị mụrụ over mana ndị mmadụ aghọtara achekọ ma ọ bụ ọ bụrụ about no the sacrifice anyị na-eme ọ dị ss onwere onye asi anyị nye anyị ego onwere onye anyị nara ego mba mana ndị mmadụ aghọtara anyị anaghị azụ ha n'igwe azụ ahụhụ ka anyị na-ata ọrụ ka anyị bịara ịrụ because onyinye chukwu nyere mmadụ n'ụwa dị n'iche n'iche mana how do you give this gift ka ka ndị mmadụ ga-esi benefit from this gift ọnwụ na anyị naba anaba anyị nọdị nothing onweghị ga-eme but we want to share this knowledge to people with our people make e sure na our people benefit from this blessing mana ndị be anyị ga-afụ ya as mmegide ndị be anyị ga-afụ ya as something else because you want to give what you what god give you you want to give your people freely free of charge instead of the people to see it as a blessing to them they is half the opposite half the opposite instead of them to see it as a blessing ọ bụrụ na onye ọcha i know anọ m ebe m bi i know ama m ihe uru m na-abara ndị m bi na be ha i know m chọrọ give this uru to ndị be anyị for them he resist be always life came out of resistance if you don't know life came out of resistance that's why life ji well for suffering and oppression because you, you walk your way into oppression that is what life means life ex exists inside God's kingdom but because of resistance we come into the hellfire now we want to go back to kingdom of God ofia anyị ahụ anyị enweghị ike imenwe because anyị develop God the mind of negative and positive that's why o ji difficult ime escape from this environment all the same thing na-eme ndị Igbo the emotion suppress the emotion use the mind the critical thinking to think mama ihe a this guy na-ekwu ọwụtụrụ ọwụtụrụ to give the chance ọwụtụrụ ị support the ka e kwuru ebe a dị against ndị Igbo na m kwuru na anyị nwere way of life ọ bụ ihe ọjọọ ọ bụ asị anyị e nwere ọkụ anyị e nwere educational system anyị e nwere way of life anyị nwere religious belief anyị nwere economic eh, eh, eh, development anyị nwere commerce we don't have anything enwere ihe anyị nwere as a people ọ bụ asị ka ọ bụ na asị pruvuru m ya nwa bekee esego maapụ na-eje anyị n'uru ka iberibe na-eso ha n'azụ ọ bụ na asị pruvuo ya 95% of ndị Igbo nwere religious ideology religious belief ọ bụ asị mba nye gị option that na ọdịnanị want to correct this thing so bring your brain ka correct this thing na ọdịnaya adịghị na-eche mbọsị mbọsị tren ji wee muvuo ịchụkwasị tren n'ọkụ magoro ya magoro ị na-eche mbọsị trenu pụọrọ ọrụzie echi ọhụ na nke a na-eme nke a na-eme nke a na-eme ịmabata we cannot start ndị Igbo bịa come start something soro bido ya soro bido ya mba ọ gaghị eso bido ya ọ ga na-eche mbọsị ọ ji ee eh, eh, ihe a na-ekwu this boy na-ekwu ọ bụrụ na ị nwere something to contribute come and contribute ọ bụrụ na ị nwere some knowledge ị nwere sayensị ị nwere teknọlọji ị nwere medical degree ị nwere anything come and contribute to build your land onwere nara gị ego we need your brain your brain ka anyị chọrọ ọbụrụ ego gị come and do it for us bịa mere anyị ya anyị chọrọ this is our problem ihe a bụ nsogbu anyị nwere come and do it for us bịa mere anyị ya we follow you onwe ihe anyị ji ndụ anyị eme bịa anyị ga-eso gị we follow you come mba ị gaghị abịa ị gaghị eme ị ga-anọ na ya na-ekwu nonsense a na-ekwu na ọkụ gbara fananaj maọbụkwara afọ ọnụ ya nna bikonu ndị igbo okwu ya ga-ebi na njedebe taa mana ihe nna agwa ụnụ bụ there is a game there is a game and now for today we are playing the part of nwa bekee so onye bụla ya biri ya ebiri na ntị we are playing the part of nwa bekee and the nwa bekee journey is whitewash the history to glorify bekee to glorify whiteness ọ oh, ya nwa bekee babino nwa bekee create go a race decide ya who is who so if you go towards that way you will have yourself to blame ị get blame onwe gị because ọngụ a ga-abụ the dirty pot ọngụ a ga-abụ obe ha negra the black sheep you will be because ọ bụ game and they may go the game and dije ha n'ebe ahụ nsogbu adịrọ ka m jee mekwa ihe ọzọ na ọ bụ nketa nketa okwu nketa ga-erigo na njedebe origo na njedebe ka anyị jere mee ihe ọzọ anyị nwere ike ime na ihe anyị chọrọ ime buru ibu ka anyị chọrọ ime buru ibu nwa bekee create go this life onye go gị and ibiwe gị ị na-ebi tru anyị nyeghị example kwa religion ị na ebeliv all part of it the government ị na-arọ nwa na-akpọ ya judicial system of government ebee ka ị na-ebiri ego na IMF onye enwe ya <laughs> educational system gị ọ western education agụgụ mfọ na enwere ihe ọzọ mind je develop enwere ihe ọzọ mind je develop biko ngwanụ m ọ bụrụ na enwere ihe ọzọ mind ma na-abụrụ religion um, education commerce and again and one thing more enwere ihe ọzọ and this thing nwa bekee nyere gị these four things nwa bekee gave you these four things what are you talking about ebe so you are dancing towards nwa bekee nwanne nke gị agago one nwere future you have no future because your future your future gị future onye ojii target onye nwa bekee is to make you ihe a zụtara okwu n'elu because your land enwere ihe a na-akpọ petrol resources ebe a diamonds mineral fuel and onye nwa bụ nwa bekee ji live nwa bekee live on it so you must die off ị ga-anwụ anwụ because one person must die for one person to live ngwa ọgụ niile nwa bekee na-arụ all for future children of ndị Africa they are ever ready they are training their, ha na-etrain their children they are training their children unu a na-ezuzugharị nwa ga amara ọmara nwa ga amara waya nkịta ọmara akọ nwa ga amara akọ waya nwa bekee evrido na-arụ gem vidio gem vidio gem a na-agba gem na-arụ gem na-aja ụmụazị ya gem gem gem ka esi eme nke a ka esi eme invade ka esi eme nke na vidio gem nke ndị be anyị bụ mba na-akọgeri hey that boy sef kama ọ ga-enye aka mee ihe a ọ ga-ejekọ ndị mmadụ so don listin to that guy that guy bụ nke that guy mere nke that guy mere nke anyị si because na agụ na ndị isi ojii isi adịrọ ha mmasị na asị onye ọbụla na-azọ ha ndụ onye na-asị jide ka egbuo ngwa ha onye na chọọchị na sọnde fada ga-agwa ya na jizọs is lọd so ihe niile na kwuru na osi ebe aba osi ebe abụọ nsogbu adịghị asị m ka chukwu gọzikwa unu n'ofu n'ofu echikwe ka anyị bidokwa ebe anyị kwụsịrị na okwu ka nkụ okwu anaghị ekwucha ya ekwucha okwu ka nkụ edeturu m ya edetu ọ kacha nkụ ebe a ọ mbọchị mbọchị nta ka anyị na owere nche ụmụnne ka chukwu gozikwa ụnụ ọ dịbakwanụ